ndị Rom isi nke iri na abụọ ya mere ụmụnna m eji m obi ebere niile nke Chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru Chineke dịka aja dị ndụ dị nsọ nke dị Chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dịka uche si dị unu ekwekwala ka emee ka unu yie ajọ oge a kama ka ewogha unu site n'ime ka uche unu bụrụ ihe ọhụụ ka unu wee wepụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke n'ihi na esitere na amara nke enyere nyere m si onye ọbụla nọ n'etiti unu ka ọ ghara ịtụkwasị uche n'onwe ya karịa nke o kwesịrị ịtụkwasị uche kama ịtụkwasị uche n'inwe uche zuru oke dịka Chineke kere ọtụtụ nke okwukwe nye mmadụ niile n'otu n'otu n'ihi na ọbụna dịka anyị nwere ọtụtụ ihe n'otu arụ ma ihe ahụ niile dị n'arụ enweghị otu ọlụ otu a anyị ndị dị ọtụtụ bụ otu arụ n'ime kraịst bụrụkwa n'otu n'otu ihe dị n'arụ ibe anyị ma ebe anyị nwere onyinye amara dị iche iche dịka amara nke e nyere anyị si dị ma anyị nwere ibu amụma ka anyị na-ebu amụma ka okwukwe anyị ra ma ọ bụ ije ozi ka anyị na-anọ n'ije ozi anyị ma ọ bụ onye na-ezi ihe ya nọọ n'ozizi ya ma ọ bụ onye na-akasi obi ya ọ na nkasi obi ya onye na-eme ka ndị ọzọ keta ihe o were ya were afọ ofufo mee ya onye bụ onye isi ya were obi na-anụ ọkụ na-abụ isi onye na-eme ebere ya were obi ụtọ mee ya ka ịhụnanya bụrụ ihe nke iru abụọ na-adịghị n'ime ya na-akpọ na ajọ ihe asị na-arapara ezi ihe na-arụ n'akụkụ ịhụnanya unu n'ebe ụmụnna unu nọ ka ihe mmadụ ibe unu na-atọrịta unu ụtọ nke ukwuu n'akụkụ nsọpụrụ unu na-acharanụ ibe unu ụzọ n'akụkụ ịnụ ọkụ nke obi unu na-agharanụ ịdị ọbọ n'akụkụ mmụọ unu na-adị n'ọkụ n'akụkụ onye nwe anyị na-abụ na oru n'akụkụ olileanya unu na-aṅụrị na ọṅụ n'akụkụ mkpagbu unu na-egwanụ ntachi obi n'akụkụ ekpere unu na-anọgidesinu ike n'akụkụ ihe na-akpa ndị nsọ na-ewekọnụ ihe na-agbasonụ ọrụ ile ndị ọbịa anya nke ọma na-agọzinụ ndị na-esogbu unu na-agọzinụ abụkwala ha ọnụ na-esonụ ndị na-aṅụrị na ịṅụrị ọṅụ na-esonụ ndị na-akwa akwa na ịkwa akwa na-atụkwasị uche n'otu ihe ahụ n'ebe ibe unu nọ unu atụkwasịla uche n'ihe dị elu kama ka ndị ọnọdụ ha dị ala na-adọrọ unu iso ha unu ewere uche n'anya onwe unu unu enyeghachila onye ọbụla ihe ọjọọ n'ọnọdụ ihe ọjọọ buru n'ụzọ na-eche ihe ọma n'iru mmadụ niile a sị na ọ bụ ihe ga-ekwe unu ka ihe nke dịrị unu onwe unu ra unu na mmadụ niile na-adị n'udo ndị m hụrụ n'anya unu abọlara onwe unu ọbọ kama na iwe ahụ ụzọ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị mụ nwe ọbọ mụ onwe m ga-enyeghachi ka onye nwe anyị kwuru ma ọ bụrụ na agụụ na-agụ onye iro gị na-azụ ya ọ bụrụ na akpịrị na-akpọ ya nkụ gị mee ka ọ ṅụọ mmiri n'ihi na n'ime nke a ị ga-agụkwasị icheku na-ere ọkụ n'isi ya ekwela ihe ọjọọ mere gị kama were ezi ihe mere ihe ọjọọ